ụmụnne n'ime Chineke ka udo nke Chineke nke kachasị udo niile unu n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị abụ m ezi nwanne unu nwoke Obichukwu Tony Eberechukwu ọ bụ site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri aka na ndị Baptist Missionary Association nke mba Afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime Naịjirịa n'ime ụlọugwu eru nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ka Chineke gọzie ọnọdụ anyị n'ụbọchị nke taa nye anyị amamihe pụrụ iche nyekwana anyị ngozi na imepe anyị si obi anyị dịka o sigo ekwesị n'ụbọchị nke taa ka ọnọdụ anyị jupụtara n'akọ mgbaama aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-elegharị anya akwụkwọ ozioma dịka mmatu udere akwụkwọ ozioma mmatu udere. akwa Matiu isi nke iri na ise amaokwu nke iri abụọ na otu wee ruo na iri abụọ na asatọ oziọma dịka Matiu dere isi nke iri na ise amaokwu nke iri abụọ na otu wee ruo na amaokwu nke iri abụọ na asatọ ọ sị jizọs wee si n'ebe ahụ pụọ wezụga onwe ya n'akụkụ taị na saịdọn ma lee otu nwanyị kenan siri n'oke ala ahụ pụta tie mkpu si mere m ebere onye anyị nwa devid mmụọ ọjọọ na-ejisi nwa nwaanyị ike ma ọ zaghị ya okwu ọbụla ndị na-eso ụzọ ya wee bịakwute ya na-ekpere ya, sị: “ Zilaga ya, n'ihi na ọ na-etiso anyị mgbu Ma ọ zara, sị: “ Eziteghị m ma ọ bụghị ije kwuru atụrụ furu efu nke ụlọ isrel Ma nwanyị ahụ bịara na-akpọ isi ala nye ya, sị, onye nwanyị nyere m aka. Ma ọ zara, sị, Ọ dịghị mma ịnara ndị ụmụ tụpụrụ ụmụ nkịta ma ọ sịrị, Ee, onye nwe anyị, n'ihi na ọbụna ụmụ nkịta na eri ụfọdụ n'ime irighiri nke na adapụta na tebụl nke ndị nwe ha. Mgbe ahụ Jizọs zara, sị ya, Nwanyị, okwukwe gị dị ukwuu, ka emere gị dị ị na achọ. E wee mee ka arụ dị nwa ya nwanyị ike site n'oge awa ahụ ka Chineke were ebere na afọma ya gozie okwu nke a ka onye anyị nghọta pụrụ iche n'ụbọchị nke taa tụkwasịkwa anyị ngọzi dị kwesịrị kwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị e eme na ịga n'iru n'ụbọchị nketa ihe anyị ga-eji wee mere isi okwu anyị bụ ndị ụmụ Chineke ndị ụmụ Chineke na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa na ebe anyị gụpụtara Jizọs si na ofete nke ebe ọ gara ịgbasa ozi ọma webata n'ala nke a na-akpọ akụkụ nke a na-akpọ Taị na Saịdọn ebe anyị gụpụtara wee na-egosi anyị na otu nwaanyị a wee bịa kpọọ isi ala wee nye ya na ya ofufe mgbe nwaanyị a mere nke a o gosi na nwaanyị a nwere nsọpụrụ ebe Jizọs nọ ọ bụghị naanị sọ mkpa nke jieni mana o ji nsọpụrụ wee bịa ma ọ bụla dị n'ihe niile jizọs eleghị ya anya kama ọ gbara ya nkịtị mgbe ọ na-ekwu okwu e wee mee ka ụmụazụ ya wee bịakwute ya wee sie na zilaga nwaanyị a n'ihi na ọ na-etiso ha mkpu mgbe Jizọs sọkwara n'ịsa nwaanyị okwu ọ sị ya na eziteghị ma ọ ije kwuru atụrụ nke furu efu nke ụlọ Izrel ile anya fụ na okwukwe nwaanyị a na ndidi nwaanyị a bụ ihe a nwaliri ọbụladị maka okwu nke Jizọs n'ihi na onye ọbụla nke na-abịakwute Jizọs akwụkwọ nsọ mere ka anyị mara o ji okwe bịa onye ọbụla nke na-abịakwute chineke eji okwe bịa nwaanyị ji okwe wee bịa ewee nwalie ya na ndidi ya ịma na ndidi ọtụtụ n'ime ndị mmadụ na-abịakwute chineke na ọtụtụ ndị mmadụ ndị kwere ekwe ga-enwe ndidi na ịnata ihe ọma n'ebe chineke nọ n'ihi na ọ bụ na ịnweghị ndidi ụfọdụ ihe ya efunarị gị ọ na ụfọdụ na-abụ ha kpezie ekpere ọ bụ na ekpere ha abịaghị na mmezu ma ha afụhụ uru ekpere ha na ụbọchị ma ọ n'ọnwa ma ọ ahụ ha chọzie ịlaghachi azụ ma ịgbazi ịchọzi ụzọ nke ọzọ ma ụzọ nke mmadụ ka anyị ji wee ekpere ha na mmezu o kwesịghị ka o si etu adị n'ihi na chineke mazuru mkpa ya niile tutu ị na-ayọ chineke makwa na ihe o yemere gị karịa ịdị anyị kwesịrị mbụ ndị kwere ekwe kwesịrị inwe ndidi wee nabata ihe nke chineke e, desara anyị ile anya efu na ọ dị etu a nọ ndụ nke ha na mgbe ele anyị siri ya nwaanyị a ga mmanya gị ịṅụbiga e mmanya okenye a. ụdị ndụ ị na-ebi a na-azara si ya na ya abụghị nwaanyị nke onye ajọ omume na nwa nke ekwensu nke na-aṅụbiga mmanya oke o nwere nsọpụrụ n'ebe anyị nọ wee wee ndidi wee saa ya okwu ọtụtụ n'ime anyị na-abụ anyị nwee ụdị nnwale a ha dapụzie kọma ma onye ahụ o kwesịghị ka o si etu dị ihe a ka chineke oturu n'ihe chineke mee na-achọ ka anyị mụta n'ụbọchị nke taa ilezie anya ịfụ na ndị nke bịakwutere na ịbịakwute chineke na-enweta ndị ụmụ nke chineke ihe ebugodo ụzọ bịa kwere na chineke kpọọ isi ala nye ya fee ya ofufe tutu ịbịa na kwuo mkpa gị azọpụtawo oge ebuwo onye azọpụtara amụwo oge ọzọ n'ime sacha gị n'ime ọbara nwa jizọs kraịst mgbe ị na-eme ihe ndị a ị ga-enwe nketa nke pụrụ iche n'ihi na o kwuru sị na ndị nke nabatara ya ga-enyere ikikere ịbụ ụmụ nke chineke ike nke chineke ga-adakwasị gị mgbe ị meziri nke a ị ga-afụ na ọtụtụ uru dị n'ime ndị nke kwereni n'ime ụmụ ndị nke kwere ndị nke bụ ụmụ nke chineke n'ihi na ndị nke ụmụ chineke hiri nne ndị nke ụmụ chineke bara ụba n'ebe alaeze nke chineke nọ ka anyị ile anya na akwụkwọ luk oziọma dịka luk dere n'isi nke iri na ise a kọrọ akọ maka otu nwa osu aka nke nara akụ nna ya na ihe nketa nke kwesịghị anyị wee gaa n'ala nke dị anya wee ji ebe ha wee laa akụ niile a n'iyi maka gịnị ọ chọrọ inwere onwe ya ọ chọrọ ibi ndụ dịka osi wee masị ya o kwesịghị ka ọ dị etu a ma elezie anya efu mgbe ọ lara akụ niile a n'iyi o wee cheta wee tụgharị uche wee si n'ebe na si jere eje na enwere ọtụtụ ihe na ihe bara ụba karịa ya wee nọdụ n'ebe ahụ wee eh, ala n'ihi o wee laghachite azụ ndị nke gbapụrụ n'ụzọ nke chineke ndị nke nọbụ n'ime kraịst nọkọta gbapụ n'ihi gịnị n'ihi ha chọrọ ịfụ karịa ha chọrọ inwe karịa ma chọọ ihe a na-akpọ ka ha nwere onwe ha n'ihi na ha fụziri na iwu nke chineke nwere mkpagbu wee na ha ohere iji wee bi ndụ e, dịkosi wee masị ha efuzie na onye nke dapụrụ n'okwukwe nke chineke onye nke dapụrụ n'ụzọ nke chineke na-atazi afọ dị iche iche na ofete nke ọzọ ma ụbọchị taa bụ ụbọchị ihe eji laghachi azụ dịka nwa osu aka ahụ na ọ bụrụ na ị dapụrụ n'okwukwe laghachi azụ n'ihi na n'ime alaeze nke chineke ndị ụmụ chineke ka nkụ udo dị udo nke chineke nke kachasị udo niile nchebe chineke nke na-eme ka ndị nke nọ n'ime nke chineke nọdị na ndo nke aka nri ya inyemaka nke si n'aka chineke jiri abịa ka dị ya udo nke mkpụrụ obi udo nke ezinụlọ udo nke nke kacha udo niile karịa ka ụwa na-enye ka dị n'ala eze nke chineke ihe a bụ ndị ụmụ nke chineke ọ bụ na mbata gị niile dịghị chineke n'aka ihe akụ akụ na ihe enwenwe niile ngozi na iru ọma pụrụ iche na nke gbanwere ụba ka dị n'ala eze nke chineke ọ bụrụ na ịdapụwo ohere dịrị gị ugbu a ịlaghachi azụ n'ihi na ọ sị na onye nke laghachiri azụ ma onye nke bịakwutere enyi agaghị agba aka ngozi ma ọlị ọsị anyị chiyata ka anyị na-akparịtarị ụka ka anyị na-abụrịrịtarị ụka n'ihi na ọ bụ na anyị kwere ma mmekwa isi na anyị ga-afụ ihe nketa ma rikwanye uru nke dị n'ala a ịdapụwo chighata ka ọ na-ịbatabeghị n'ala eze nke a amụgwọ oge ọzọ site n'ime ọbara matụrụ jizọs kraịst ọ bụ na amụgwọghị ọzọ na-enweghị ndụ ọhụrụ n'ime kraịst ihe a bụ ohere dịrị gịnị ka ị wee bụrụ otu onye n'ime ndị nke na-eri uru na ndị nke ụmụ nke chineke n'ihi na ihe ndị nke chineke na nke ụmụ ya bara ụba ohere dịrị gị iji welata n'oge dị ugbu a iji wesi chineke n'ichigatago azụ ka wee bụrụ otu onye n'ime ndị ya eketa eh, nke a mgbe ị na-eme nke a ị ga-afụ mgbanwe na ukwu n'ihe ukwu na ihe pụrụ iche nke na-adị n'ime kraịst ka anyị kpere chineke onye nwe anyị nke pụrụ ime ihe niile chi nke na-adị ndụ mgbe ebighị ebi na ụmụ gị ndị a ndị nke iji ukwu wee gozi n'oge dị ugbu a onye nwaanyị chineke ekele dịrị gị n'ihi okwu nke a nke gwara anyị n'ụbọchị nke taa mekwana ka ọ bụrụ ihe nke ya eduru anyị nrute na ndụ nke ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwaanyị eme lekwana ndị nke hulatara isi ịnabata jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ha onye nwaanyị mere ha ebere deba afa ha n'akwụ nke ndụ kagbuo afa ha n'akwụ nke ọnwụ na nke ọchịchịrị mee ka ha bụ ndị nke eketa oke na eze gị dịka isi wekwana ngwa n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen matani na olu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ka unu nwee akọmba amamụkwa na ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 08132900111 udo nke Chineke nke chasị onye dị n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị